ọlanaeze amụba akwa ọkọ na-ekwu onye ọbụla tụrụ n'ebe ọbara ọla bụ ọgwụ o nwere ibe ntị ka ngwa ụmụ igbo ntị arụkwa bụ na ntị na-asụ wuru wuru wuru igolu kọtin bọọdụ gbaa ntị abụ na ihe gotanwu ịgbanwe lokeshọn ka m gonye wuru kọtin bọọdụ ka ị wee wụọ ntị ghọta ihe nne egwu ọkwa mmọnwụ na akwa mmọnwụ na-ekwuru ka mmadụ ee okorobịa ihe ọtọ iwe o mere ihe ọtọ o nwere iwe na-ekwu gbaa mbọ nwee iwe ịwata ụfọdụ na-akpọkasị m na vonu si m na onwere peji na onwere some people na complain ee tinaba kwere m ụgwọ online kwesịa m ụgwọ m blọkụ afa so m wee chọọ ka m gwa ọla na eze na m adana mmadụ ego online ọ bụkwa na ala na ihe abịanwube akwa ndị ndị n'ihe mmadụ onye ọbụla so n'ọmụ na-ekwu n'ọmụ a n'ọgụ na ya na-ekwu bụtiri ego ọ bụrụ ọkwọ m ekwugo m ife a several times ee ma na ana m ekwulọrie nne mana m kwuo ofu ghọta ihe na ekwu ndị nwa na-eje etili mmadụ ego on behalf of n'ọfa na akwa na-ekwu ọ na akwa na-ekwu Ụbọndụ nọ na Twitter Ụbọndụ nọ na TikTok Ụbọndụ nọ na YouTube Ụbọndụ nọ na Instagram Ụbọndụ nọkwu na fesbuk. ibe wee karịa bịa jeje mepee ụzọ a jee mepee LPG ụzọ n'ibe m chọrọ ịgwa ọla na eze bụ na onye ọbụla si na akwa ibi na o nwere nke bamụpụta ọkụ a nna eme live video kịta mmadụ e, etinye nọmba ya si if you want to ọ bụrụ na ị na-etinye go na akpakwụkwọ gụkpọọ nọmba emepekwa Facebook with my amụzụ with my descent name so otite na afọ nyanya afọ na-eme live video mmadụ etinye nọmba ya ofu pichọ nji mepe Facebook ka o ejikwa mepe Facebook ofu afọ m ka ọ ghara aza tinye nọmba ya asịsị kpọọ ka onwe ife dị mkpa wee na-asị ụmụ igbo mmadụ si ụnụ ụnụ tiri ya ego online ụnụ etizi na mmadụ ego online ibe nwa na akọsụ problem ọ bụrụ itisiere mmadụ ego itinyezie nwanne onye bịababa akwa mana itiri akwa ego mpụta na m ekpe ikpe ma amalisie isie oke ịmachasị n'ihi ezi ikpe nwanne wu wee jakwa ụgwọ online ịpụtazie bịa na-agwa m mume nkewa mume nkewa ekwusi na m ekwuzi okwu ọzọ mana o nwere onye napụ 15 milion ọfụ a so the na-acha mba ka ọgwụ ya agwọgide wee gwụọ ọgwụ 15 million ma m nọ na amakwa ife mma na isi adịgwọ ndị mmadụ mma a na-asị amụ ya na-akwụ ụgwọ a na amụ ya na-akwụ ụgwọ onye a na-asị amụ ya kpọnụgo vidio kọlụ gụ na ya kwuo okwu wanawa so be careful mmekwu okwu ọzọ ụfọdụ na-asị m ji eji achụba ndị ahụ ka nwudefa ya onye ọzọ isi ego achụba alụ mmadụ ọgụ orie ego ọgụ ya achụkwa ana m ewere ọrụ ndị mmadụ iwe na vajin atụ ọrụ ịma na ọrụ dị ọ na naijiria so na bọis ji ji m wee na-eme skam o mgbe o wutere m mgbe emebibu afa nwa wee wee ghọta na onye abanye mmọnwụ mmụọ ewere eribe ibe so na mmụọ ka m banye ya mere mmụọ adịghị eji mụ eri ibe maka na iji nwa atụ atụọla abụrọkwa obere ibe so na obibe m chọrọ ịgwụ bụ all my fans share this video for those for those for those aka be wee follow the victim before follow ya ụfọdụ ndị na-eyuzu my picture well ịba Facebook TikTok everywhere akwa akwa akwa akwa anọkwa TikTok onwedu amadụ m onwedu sọsọ Facebook ka nnọọ nọ and the time mụ na Facebook erugo obere oge m ma hapụ di ya maka na o nwere ibe m nwọtarị na Facebook agwanye ya verify ya ma ọ na-akọ eri ọ na-agwa m ọ dị time clean goat clean fowl clean cow ife mụ na ahụ na-ekwu ya ahụ na-ada ebelife anyị ndị dibịa udo dị no problem arụsigo m ọrụ apụtara m fesbuk ka m bịa ego ife m fesbuk ka m bịa bịa bere amụ ka m mee bụ kaba bama na ọdịnala dịkwa ọkpọ pastọ ya abụ o mepee chọọchị otii na fesbuk ọ bịazi ọ na-aba ndolo omenala si ya ikast emeghe ife niile afọ bụ ka a gwa na omenala na o nwere ike dị n'omenala ya mere m ji sika ngwa na pọwa ka nọ na omenala ka pọwa dị si na ghọta ọnya mere eji wee fụ m n'ilu akwụkwọ na ọ wepụ ya na o nwere ibe m ji iru akwụkwọ eme abụrụgo m akwa mee ife niile mee ife odogwu sef bifo chempụta na fesbuk mana ibe m ji wepụta na fesbuk bụ na mmekpa e na-emekpa ndị ọdịnala erigo nne m wee sị ka m gbakwapa na ndị ọdịnala na-enwe ego na ndị ọdịnala nwee pọwa ya mere m ji pụta maka na mgbe mgbe eji ụka asabụ ndị mmadụ isi mana nkịta ị na-anya ife ife na-emezi ịfụ na ọ bụ ozi fiu ọ na ndị mmadụ ruo 50 asaa isi kịta ebe 25 enwetago onwe fa so n'ọnya ka m na-ekwu adama e, amụ n'ilu akwụkwọ nna apụta bụrọ ka e wee malụ m ma o nwee ndị mabụ mfe abak si na ghọta mmanụ onye nyekwuru aka ka i wee malụkwa onye bụ akwa ee eh, chimaka na ewepụ iru akwụkwọ abụnụ ya ma onye bụ akwa and somethings e mụtara n'aka m ịma mmụtara ya ụfọdụ na eje emebisi arụsị si na ibe arụsị bụ mana arụsị ndị nna nna nna o ji wee bido obodo arụsị ndị nna nna nna nna o ji wee bie ka nka ka esi na onwere ibe ọbụ bụ ọ na ibe ọbụ todempa wee lapụ ya arụsị na-eche obodo ijesi na-ebu onye ụka jeje tigbuo ya ụka bụ ị na-eklem na-ebu na-ebu nkewa na-ebu nkewa na-ebu nkewa ofu ụbọchị kpee ekpere kwụrụ na main si chineke ya ekwena ka trela gbuo ka trela na-abịa ka ị maa na trela ya egbuo n'ukwu so ana m ekene my fans onye ọbụla ati na mmadụ ego 1 naira enye na mmadụ 1 naira don't give anybody ịchọ ịchọ ife nji ọ n'ịkwa m ịpụta sị onye ọbụla onye chefu akwa tie amụ ya atụkwere m ụgwọ nọ na m na ala ife legit ana m emelọ skam Ibi o sie ike mụ na-esi n'akpa m nye mmadụ ego o sie ike mfụ niile dị hapụ mụ na-esi n'akpa m helpụọ mmadụ ọ nwere onye ya emenwu ụdị ibe ahụ na-eme so ka ezi ka mmadụ esi gbapụkwa ụgwọ kweere ya ụgwọ ọnlaịn. ọ bụrụ na ise ndị mmadụ o dowe anya na ọgụ na-akwa na-ekwu onwezi agbasị afọ bụ na-egote ebu na-egote efi bụ na-egote ugo bụ na ya agwọ ọgwụ iwetazie ego na-egote ife ndị a na ọ bụrụ m ya ejegotara ya ọ bụ na amụna nna anya na talentị ụmụ mma ewere m ego ngote a kama ọ dụrụ ụmụ ịbịa kene m o sie ike ije kwe nkwa na ọ bụrụ mgbe ọbụla asụ ụgwọ kwụ ụgwọ kwụọ ụgwọ doz dibia si na-asụ ụgwọ kwụ ụgwọ online cheki ọfụma ife niile afọ ekwere ụfụ ụgwọ awa ọkụrụ ekwunye ṅụọ iyi ụfọdụ alụlọ dị ọrụ ụfọdụ alụlọ dị ọrụ si na fa alụ ya nke eji ka isi maa na-alụ dị ọrụ ka ọ na-alụlọ dị ọrụ ụfọdụ ete kirie siriọs maka na ị nọrọ nso mana ị nọrọ nso onye abụ ete kie siriọs ọ na-alụrụ ọrụ ọ bụrụ nke ihe eji ọnụ okwu okwu ọ bụrụ nke nwanne ọ bụrụ na ị nọrọ nso na mmadụ ya ekwu okwuchiteruo ọnụ mana ọ bụrụ na ọ bụrụ na ị sendalụ nwa dibịa ego ya alụ alụ gị ọrụ ma ọ bụ sendalụ onye ahụ ego ya alụ alụ ọrụ ọlụọ ka o si sọ ife bụ ka o si sọ bụ ya ka o si sọ ya ọlụa ya maka na ị nọrọ nso o nwere ibe dị ka ibe iji anya na mbụ fụ ka esi eme ifukwuo ibe na-eti n'ọgwụ mmadụ mgbe eji tie aka mmadụ o ji onye bewe nsogbu infushọ so ya dọrọ mma ife ọma mere ana m ekwurorie nne mana ovu okwu ezugoro onye ma ịmụ iwe na-ekwu na nwa na-ekwuro ka mmadụ aka etebe iyi Eh? ana m anara mmadụ ego m fesbuk na ọya ka m na-ekwu onwe fesbuku onwe fesbuku ka m enwe folowas mụọ bụ akpa mmadụ mepee fesbuk kazie m na-enwe folowas onye asị na ọ na-ebostu ya ebostu ka ọ gị kama na-enwe folowas edere nke afọ akwa ọkụkọ news world akwa ọkụkọ news worldwide aghọtara m ibe edere ebe a so mana ọ ibe nwa ka edere bụ ọbụla ejila aba laif mara na scam 24 hours nchọ ime vidio ana m aba life ụfọdụ ndị nwere ike fa amara ife bụ life mana ịjụ e onye nọ na akọ ọ gwa omiri of life eji nye aba laif nke ọ ọbụla ada abala life mana scam daalụ